Mark isi nke atọ ọ bakwara ọzọ n'ụlọ nzukọ ha otu nwoke nọkwa n'ebe ahụ nke aka ya kpọnwụrụ akpọnwụ ha wee na-eche ya ma ọ ga-eme ka arụ ya dị ike n'ụbọchị izu ike ka ha wee bo ya ebubo o wee si nwoke ahụ aka ya kpọnwụrụ akpọnwụ bilie pụta n'etiti o wee si ha o ziri ezi na iwu ime ezi ihe ma ọ bụ ime ihe ọjọọ n'ụbọchị izu ike ịzọpụta ndụ ma ọ bụ igbu egbu ma ha kpuchiri ọnụ ha mgbe ọ lesịrị ha anya gburugburu n'iwe ebe ọ na-ewute ya nke ukwuu bụ na a na-eme ka obi ha mee ekele o wee sị nwoke ahụ setịpụ aka gị o wee setịpụ ya e wee mee ka aka ya dị ka ọ dị mbụ ndị Farisii wee pụọ ngwa ngwa ha na ndị herod wee gbaa izu megide ya ka ha ga-esi laa ya n'iyi Jisọs wee wezụga onwe ya ya na ndị na-eso ụzọ ya jee oke osimiri oke ọtụtụ mmadụ si na Galili soro oke ọtụtụ mmadụ sikwa na Judia sikwa na Jerusalem sikwa na Idumia na ofe Jọdan na gburugburu taya na Saịdọn bịakute ya mgbe ha nụrụ ihe niile ọ na-eme ka ha ra o wee gwa ndị na-eso ụzọ ya okwu ka otu ụgbọ nta dị na-eche ya n'ihi igwe mmadụ ahụ ka ha ghara ịkpagbu ya n'ihi na o mererị ka arụ ọtụtụ mmadụ dị ike ya mere na ha dagidere ya ka ha metụ ya aka ka ha ra bụ ndị ajọ ọrịa dị iche iche dị n'arụ ọzọ mgbe ọbụla ndị mmụọ na-adịghị ọcha lere ya anya ha na-ada n'ala n'iru ya na-eti mkpu sị gị onwe gị bụ ọbara Chineke ọ na-abasikwara ha mba ike ka ha ghara ime ka ọ pụta ìhè o wee rigo n'ugwu ahụ kpọọ ha bịakute ya bụ ndị ya onwe ya chọrọ ha wee jekuru ya o wee mee ndị ikom iri na abụọ ka ya na ha wee biri ka o wee na-ezipụkwa ha ikwusa ozi ọma na inwe ike ịchụpụ ndị mmụọ ọjọọ Simon ka o nyekwasịrị aha Pita na James nwa Zebedi na Jọn nwanne James ha ka o nyekwasịrị aha Boanajis nke bụ ụmụ egbe eluigwe na Andrew na Filip na Batlomi na Matiu na Thomas na James nwa Alfios na Tadius na Simon Kananius na Judas iskariot onye nyere akwari nye o wee baa n'ụlọ igwe mmadụ wee gbakọọ ọzọ ya mere na ha apụghị ọbụna iri nri mgbe ndị ikwu ya nụrụ ya ha wee pụọ ijide ya n'ihi na ha na-asị anya adịghị ya mma ndị ode akwụkwọ ndị si na Jerusalem rịdata wee sị o nwere Beelzebub Asịkwa, sịkwa n'ike onye isi ndị mmụọ ọjọọ ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ o wee kpọọ ha bịakute ya si ha n'ilu dị iche iche setan si aṅa ịchụpụ setan ọsọ ọ bụrụ na alaeze ekewa megide onwe ya alaeze ahụ apụghị iguzo ọ bụrụkwa na ezinụlọ ekewa megide onwe ya ezinụlọ ahụ agaghị apụ iguzo ọ bụrụkwa na setan ebiliwo megide onwe ya wee kewaa ọ pụghị iguzo kama o nwere ọgwụgwụ ma ọ dịghị onye ọbụla pụrụ ịba n'ụlọ onye dị ike na ịpụnara ya ihe ya niile ma ọ bụrụ na o bughị ụzọ kee onye ahụ dị ike agbụ mgbe ahụ ọ ga-apụnarakwa ya ihe dị n'ụlọ ya n'ezie asị m unu na a ga-agbaghara ụmụ mmadụ mmehie ha niile na nkwulu ha ka hara bụ nke ha ga-eji kwulu ma onye ọbụla nke ga-ekwulu mmụọ nsọ enweghị mgbaghara ruo mgbe ebighị ebi ma mmehie ebighị ebi na-atụghị ya n'ihi na ha na-asị o nwere mmụọ na-adịghị ọcha nne ya na ụmụnne ya abịakwa ha wee guzo n'ezi zigara ya ozi na-akpọ ya igwe mmadụ na-anọkwa ya gburugburu ha wee sị ya lee nne gị na ụmụnne gị nọ n'ezi na-achọ gị o wee zaa ha sị onye bụ nne m na ụmụnne m mgbe ọ lesịrị ha anya gburugburu bụ ndị nọ ya gburugburu ọ sị lee nne m na ụmụnne m n'ihi na onye ọbụla nke ga-eme ihe Chineke na-achọ onye ahụ bụ nwanne m nwoke na nwanne m nwaanyị na nne m